ọbịa ọbịa na ama nwa m a na-agbazikwa mmegharị kedu ihe ji isi were foto ọwụ ụchụ ka a gwara nwa ka ọ gịnị eji nne m aha nwa were foto ya wee jee ụka kwuru ụka so ebe m etibeghị isi iwu n'ụlọ ụka ndị muslim so ịkpọ isi na ọ dịkwala ka ebe ha ka mma ga na dis 2022 ee ahụ n'one nwatakịrị dị ka gịnị mmiri ụtụtụ anyanwụ ụtụtụ enweghị nke ọbụla o tiri aka na-aga aga inweghọ every year obi is a boy every year obi is a girl nekwe chinelo chinelo chinelo nwa enyi m nwaanyị chinelo bịara ịbịa eleta m akpara isi ịja 50,000 n'aka mụ mma ejie ọ bịara na mma atịchachi aka ya ike ịwado na-enye m anya nshi ụtụtụ rie nshi ehihie rie nshi abalị rie ọhịa dị ka mma ahụ na 2022 achọghị ya cha cha cha cha ogene dị gịnị dị asị na nwa m nwa nwa m nwa bụ akwa ugo nọ na be nna nna ya anọ anaghị eme ya eme mba aja ala ole na-asọ ya nsọ ọ bịara na mma ọ bịara na mma ị na-abịakwu na njọ nwee bịa ọ bịara na njọ ngwa nwara gị kpụmụ nwa kpụmafta ihe a ibe ogene bụ gịnị enweghị ihe ihe ọ bụla ọwụ ọ sị ma ọ gịnị ọ gịnị bụ gịnị gịnị bụ gịnị onye ntecha gị itechacha ihe a itechacha na mmadụ ka ewu ọ gịnị dị n'ahịa mama ka ihe gịnị ka imebeghị m ọ bịara na ọgwụgwọ dị m ihe imebeghị ọ na ọnọdụ gị aka na-eche ibidokwa ọzọ ee achọghị m ya mmụọ gị gị chacha ibidokwa ọzọ kwa last year isi na ibidokwa this year 2022 mebidokwa ọ bịara na eh, eh! ma na jenụwarị e a were bido na nwa enyi m nwaanyị ọ bịara na mma ịhụkwara nwa enyi m nwaanyị ọ bịara na mma chere m ewetu olu ka ọ na abaghị isi nwa m ọgwụkwanụ mba ka nna bara gị mana ọ na-awụ nri ya rịa rịa rịta ha a sị mma chụọ ya n'ike ma mara ị ga atụkwa ọ bịara na mma ihu otunu m dị na ee nna apụ n'ụzọ ma ọbama ma good luck ọgwụ m emegharịrị ahụ ọ na-ada kwesu kwesị ọ dị na mma ọ ticha ka m eticha gị ọkwa ibe gị na-aga eticha nwa ha ọ kedụ ka ọkwa eji m akwụkwọ gị wee na-eje ebe niile aha gị eji nri na jezu ebe niile eje itebe gịnị ibe ọda ka m eje jebe mma agwa flaịt ka mma agwa gịnị e nwatakịrị e ibe gị ịtọkwanụ nwa ha e ịtọrọ ya atọ akpara isi ịwado ị na-eri wuo wuo wuo wuo nke ọbụla wuo mmanya m wuo ego ọkada ijikwa afọ ị na-ana nna Ogini agwara gị ụtụ agwa gị ma agwafụ gị God's time is the best. Hapụ ihe God's time ahụ chọọ ihe na-eme gị achọkwa ha m God's time ahụ na 2022 ahụ achọkwa ha m God's time ọ bịara na mma mụ na gị ga-emekwa ya bịara na mma ọ bịara na mma mụ na gị ga-emekwa ya achọkwa ha m God's time na werekwa ụka dobe ya n'akụkụ jee chọọ ihe na-eme gị ọ bịara na mma dobe ụka n'akụkụ jee chọọ ihe na-eme gị jee jụkwuo onwe gị ọ na-awa agbọghọbịa tokọta tokọta tokọta unu onwe ya anya ọ dị ya aha agaịta ka ibe esi agaita o jụọ ajụjụ nwere ibe ibe eso so hụ ndị enyi ya nwaanyị aha na-agụ kpọọ ha jụọ ha gịnị na-eme ịnakwa arịa ọrịrị ọbịa na mma ị na-eme mecheta ebere abena mine mokomete tebola abena mawa abena manya mumumumu abena manwa dinya eh? mumumumu abena nama bitoni ghost time is the best ghost time ibo ne jamu ghost time ghost time wa hamma anugom anugom abena ma ghost time ana wa hano oga ma bitoni abena manya ne mumumu mama anugom but anugom imo ko ogo ogo ngwori okoyi hmm. oga ya nwoke nke na nke na enyi n'ime ihe ụbọchị n'ihe moto ọmụgwọ ka o jere ọmụgwọ ọnwa izizi onye moto ọ gbakwukwa ha mmiri atahụ ụmụazị enweghị onye na-agbapụrụ onye onye na-ekute mmiri akpịrị mmiri a na-akpanwe mpụ ngwa mkpụ ikwu na kpụtara m onye nke mụ na na-abọghị ibu si mba abịara na mma bikozi ụmụnne gị niile chinelo 15 years ọ nọ di ya ọbịa na 15 years ọ nọ di ya ọbịa na akụ amadị nke ọbịa na akụ nke nke ịtọrọ ọbịa na akụ vum sọ naanị gị bụ ihe na-eri iche na akụ gị ka m ji were dị otu n'ụdị ọgwụkwa ha akụgọ bịara na mma nchekwube gị agụụ egbuo m mama hapụnụ m hapụnụ m na ana m achụ ego n'ibe m si achụ ị naghị achụ ịta ị naghị achụ ịta ị naghị achụ ịta ị naghị achụ ịta ọbịara na mma ị naghị achụ ịta mee ka ị dị ọbịara na mma ịbịa ịnwụ iriene nri nri kedu ihe ị na-eriri nri gịnị chee echiche onwe gị na-eri nri wonwo wonwo wonwo wonwo nri akụ ụmụ nwoke ji gị ọsọ ya ya ya ibe ga anaghị achụta ego chụtara nyewe mpa anyị achụta dịka ị na-achụta gịnị mma anaghị achụta ana m achụta ego ana m achụta ana m achụta ego na-achụta ihe niile na-eme ka nwaanyị si eme sisi nna gị nwụrụ ịchụkwa m ihe mere njeme ihe na-eme eme anwụtara nwoke amụta ha nwoke mana sisi nna anyị mụrụ ama m ama m ihe nne m ana m eme ka nwaanyị iche na anaghịzịkwa ha eme nwu ihe ihe anụ ma gwa m ị na-ekechi isi ikezi ihe anyị na-eke kọfị ya ya ka ọ dara ikechi nwoke anaghị ekechichi isi na ihe akpọ ị na-ehi na eyo n'otu dị ọ bịara na mmachọkwa onwe gị ya bụ ịchafụ aka ọ nara ike ha kwụghị ha ha gbọgbuo kọwara gị na mma sego nke ha na-esego see ya ebe a i bịa n'ọnụ were red kpa ya ebe a ebe ọ nwụrụ ị nọ na-egbuke ọbịa na mma na-eme ha atrat ọbịa na mma aha mba gị mechie ji gị tutu na-eru akwa gị disi ihe n'ụmụ ọbịa na mma chidelo ka mma amawazi gị chọọchị mgbeke nwudo mgbeke ọbịa na mma ka a na-epe nsụ akwa ihe a na-akpọ ya asị ọgịnị nwa ee eh? ị kọntọnụọ ihu gị akọntọnụọ ya na-egbu a mgbe ebe ọ nwụrụ ị ọ na-awa ngwa binie ihe mụtara ibe binie na m agba agha ọtọ ihere gị na-eme m ọgwụ ụkwụ na ụka kwuru ụlọ ụka ejezu onye m ya o dozi obere ka m jere ụbọchị ha vuwere m anwụnwa vuwere vuwere vuwere m nacha m tichashịa m tichashịa m tichashịa m nara m ọbịara na m ịnatakwana sa akpa ka ivu ma amị ịma anyị ọhịa bịara ịrụ ọbịara na ma zụọ m zụọ m owuhi inye m yo ha rụ ọbịara na mma ọ bụ ka ị na-ahụta ngwa megharịkwa ụkwụ gị ahụ shekie ya shekikwa ụkwụ gị ahụ a na-agwa gị okwu ịgbochitere ọ sara agba ọbịa ya akpụwa ara akpụgo m nke m ka mma akpụ ịchọ ịkpụọ n'azụ ọkwara ihe si 2022 a ịbatakwa na be m isi taa na-abịa abịa ịbatakwa na be m ịbatakwa na be m ịkpọtara ha nwoke ịbatakwara be m ọnwụ ha kwụna nwa ị na-agwa ọbụ ebụ ka ị na-ebugharị gị be nọta nwa baịbụl gị na ihe na-eme gị na-agwariw anyị n'ọnụ na echiche nature variation. Nagulo. Hmm? Ayun. Ay. Nagulo. Baba yung ganyan. Sabi kang lagun nga mama ay aga, ay aga